ụmụaka ndị ewonu ọ bụkwa onye nkụzi unu maazị ọcha na igbo tata isiokwu m ga-akụziri unu na mmụta nke okwe na mkpịsị ma ọ bụkwa ụfọdụ ndị si akpọ ya mgbakọ na mwepụ ọ bụkwa na matematiks n'ọnụ nwa bekee isiokwu m ga-akụziri unu tata bụ sọbtrakshọn mwepụ mwepụ hmm? na-atụfughị oge na a ga-aga n'iru gịnị bụ mwepụ mwepụ bụ ime gịnị isi n'ihe dịkọtara ọnụ kewapụ ụfọdụ ọya ka a na-akpọ mwepụ aga m aga n'iru detuo ya n'ụgbọcha ka unu nwee ike ya nke ọma ka gaa n'iru ọ bụrụ na unu na-anya n'ugbo unu ga-ahụgasị mkpụrụ ọnụọgụ dị ndere ebe a nke mbụ si anyị si na abụọ wepụ otu nke abụọ asị anyị si na iri wepụ atọ nke a na-asị anyị si na iri na atọ wepụ isii nke a na-asị anyị si n'ọgụ wepụ anọ ka m gosi unu otu esi eme ya ọ bụrụ na unu chetara ihe m kụziri unu mgbe anyị mere mgbakọ ị ga-ama na ị ga-ebu ụzọ mee gịnị ịgụpụta abụọ ime hmm? gịnị isi na ya wepụ gịnị otu ka ị ga-esi eme ya ịkagbuo nke a ịkagbuo nke a ọ ga-afọ naanị otu mgbe ahụ ị iwe na abụọ ewepụrụ otu ga-afọ gịnị otu ọ bụrụ na aghachi ime nke a asaghị site na iri wepụta atọ ole ga-afọ kedu ihe anyị ga-eme otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri asanyere anyị gịnị na anyị wepụ atọ kedu ihe anyị ga-eme anyị akagbuo atọ anyị ka gbuo atọ anyị agụọ ole fọrọnụ anyị gaa n'iru otu abụọ atọ anọ ise isii asaa anyị gụtara ole asaa anyị amaghị na ihe anyị na ga-enweta bụ asaa na ihe anyị na-achọ bụ asaa ya bụ na iri esi na ya wepụ atọ ga-enye anyị asaa nke asaa anyị si na iri na atọ gbopụ isii kedu ihe anyị ga-eme anyị ga-ebu ụzọ kwupụta iri na atọ otu iri na otu iri na abụọ iri na atọ a anyị si na ya ma gịnị wụpụ isii anyị agụọ otu abụọ atọ anọ ise isii anyị ya anyị kagbuo ya kedu ihe ọzọ anyị ga-eme ma anyị kagbuchaa ya anyị agụọ ndị nke fọrọ mara ole ọ ga-adị anyị gaa n'iru ọ ga-afọ otu abụọ atọ anọ ise isii asaa ọ ga-enyekwa anyị asaa ọ bụrụ na anyị eme nke nke asaghị na anyị si na ọgụ maọbụ iri abụọ gwụpụ anọ anyị ga-ebukwa ụzọ gụpụtakwa ya otu anyị si agụ ya otu abụọ na asatọ iri itoolu ọgụ a sị na anyị si na-egwupụ anọ anyị ga-agụpụta anọ otu abụọ atọ anọ anyị akagbuo ya anyị kagbuo anọ anyị ga-aga n'iru ịgụpụta ndị nke fọrọ ka anyị mara ole ha dị ka anyị gaa n'iru ọ dị otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri iri na otu iri na abụọ iri na atọ iri na anọ iri na ise iri na isii nke a dị iri na isii anyị amatago na ọ bụrụ na anyị esi n'ọbụ maọbụ iri abụọ wụpụ anọ ihe gafọ ga-abụ iri na isii ọ bụ otu a ka esi eme mwepụ otu a ka esi eme mwepụ ọ bụrụ na ị gaghị emeli ya otu a mana ị nwere ihe ndị ị ga-eji gụọ ya agụọ dịka komkom maọbụ okwuchi mmanya maọbụ ihe ndị ị gasịrị ya Anyị ga-aga na tebụl ka m kụziere ụnụ otu a ga-esi eme ya bụ ihe. Nke mbụ sị anyị site na iri na abụọ wụpụ atọ kedu ihe ọ ga-enye anyị. Nke abụọ si anyị site na iri na asaa wụpụ anọ. Nke atọ asị anyị na anyị site na asatọ wụpụ abụọ. Nke ikpeazụ si anyị na anyị site na ise wepụ ise. Nke mbụ si anyị na anyị site na iri na abụọ wepụ atọ. Anyị ga-ebu ụzọ gụpụta iri na abụọ. Otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri iri na otu iri na abụọ nke a dị iri na abụọ, a anyị site na iri na abụọ mee gịnị atọ kedu ihe anyị ga-eme anyị gụpụ̀ta otu anyị agụpụ̀ta abụọ anyị atọ anyị ewepụgo atọ anyị ewepụla atọ ugbu a anyị ga-agụzi nke a ka anyị marazie ole fọrọnụ ole ọbụla fọrọ ebe a bụ ya bụ azịza anyị ka anyị gaa anọ n'iru otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu ihe fọrọ ebe a bụ itoolu ihe ọ pụtara bụ na esi na iri na abụọ gwụkwuo atọ ihe ọ ga-enye anyị bụ gịnị itoolu ka agakwa na tebụl nke abụọ si anyị na anyị si na iri na asaa wepụ anọ ka anyị gaa n'iru otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri iri na otu iri na abụọ iri na atọ iri na anọ iri na ise iri na isii iri na asaa a anyị site na iri na asaa wepụta ole anọ anyị ga-aga n'iru iwepụta anọ ka anyị mara ole ga-afọ anyị ga-agụpụtakwa ya otu abụọ atọ anọ dịka ọ dị ugbu a anyị ewepụtago anọ dosa ha iche ugbu a anyị ga-agụzi nke a Onye ọwụna fọrọ ebe a bụ ya bụ azịza anyị ka anyị gaa anọ n'iru. Otu, abụọ, atọ, anọ, ise, isii, asaa, asatọ, itoolu, iri, iri na otu, iri na abụọ, iri na atọ. Ọ bụrụ na anyị esi na iri na asaa gbụpụ anọ, ihe ga-afọdụ bụ gịnị? Iri na atọ. Anyị gaa na nke atọ. Nke atọ sa anyị na anyị site na asatọ wepụ abụọ a ga-ebu ụzọ gụpụta asatọ ebe a otu abụọ atọ anọ ise isii asaa asatọ ka edosazie na ndị nka asị anyị site na asatọ wepụta abụọ naanị ihe anyị ga-eme bụ gịnị anyị ga-agụpụ abụọ otu abụọ anyị agụọ nke a mara ole fọrọ na ole ọbụla fọrọ ebe a bụ ya bụ azịza anyị ka anyị gaa n'iru otu abụọ atọ anọ ise isii ihe nke a pụtara bụ na ọ bụrụ na anyị esi na asatọ wepụ abụọ ihe ga-afọrọ bụ gịnị isii ka anyị si gụta ya nke ikpeazụ asaa isi na ise wepụ isi otu abụọ atọ anọ ise a anyị na anyị site n'ise, ise ise na anyị ya anyị edepụta ole fọdụrụnụ ka anyị si n'ise a wepụ ise ka anyị mara ole gafọ afọ otu abụọ atọ anọ ise ọ bụrụ na unu na-ene anya ebe a unu ga-ahụ na gị nke fọrọnụ na ebe a tọgbọ na onweghị ihe dị ebe a ihe ọ pụtara bụ na na anyị esi n'ise ise ise o nwezighị ihe ga-afọnụ n'ihi nke a ihe anyị ga-ede ebe a bụ gịnị efu maka na onweghị ihe fọrọnụ ọ bụ otu a ka esi eme mwepụ cheta na ebe isi na-ekiri anyị bụ na mmụta dị tv cheta na ị ga-enweta nwaanyị na YouTube at maaziagụ.com ị ga-enweta nwaanyị na Twitter Facebook ma Instagram at agụ mana tupu anyị abịa na mmechi aga m enye unu ihe omume maka na echefubeghị m ya ka m detuo ya n'ụbọchị Nke a m dere ebe a bụ ihe omume unu ga-emere m unu mechaa ya zitere m ya na zie m at mmụta dị ụtọ dot ka emesịa